Achụ chụọ aja ma a gị udele, a mara na ihe mere n'ala ndị mmụọ. A The absence of a vulture in any sacrifice signifies that something happened in the land of the spirits.